<coughs> mmenụ ọdụ m na-achọ ikwu ihe a m si na aga m echereto na aga m echeta na ihe the time but I think na ugbu a wo the time ụbọchị na awụ 30th of May 2023 enwere m ọgwụ kara aka kajara akaja eji agwọ ndị ọrịa ọrịa ahụ wụkwanụ ọrịa eh, ele ihe na-akpọ ya n'asụsụ Igbo ọrịa eh, ihe mee gị n'ara ebupụ gị ara eh, ihe mee gị n'obi onye ahụ nwụọ ọrịa asị ha na a na-aga mm, na one place Gabbana, something, something, you know. ọnwụ onye o mere aga m akwụ ya ụnyaahụ emenye gị 3 months aga m akwụ ya ụnyaahụ but ọnwụhụ mgbe onye ahụ nwụga anwụga onye ahụ nwụma anwụma inye m one million aga ama I will not get involved ị mara na ị nwere udiri ọrịa mee ka m mara ị na o nwere o nwere ndị ọ na-eme n'ara ụmụ nwaanyị ndị ọ na-eme n'ara ụmụ nwoke ọ na-emekarị ha n'ebe na-eji anyụ mamịrị ana m agwọ ya gaa awụghị egwuregwu aga m agwọ gị gwọchaa ya the ị ga-emewu bifo ga-abịa jee mee skan gaa ebe a na-eme skan. ga-eweta the document si ha lekwe nga ihe ahụ nọ lekwe nga ihe ahụ nọ weta ya that is as a sample dome ya so ime ya like that then a enye gị 3 months aga m agwọ gị so otu detenede aga m enye gị guarantee na in ọnwa atọ na ị ga-enwere onwe gị ọ na ya eme gị n'ara ya na egbu gị mgbu ọ mebi ya aza aza gị hapụ ya ya bịa gbama ọbara ọ bịa gbama abụ inyeberikwe m 10 bilion aga m atụpụrụ gị ọnụ ya mee gị na ihe nwoke na-eri anyụ mamịrị ya bịa zaa bịa gbama abụ bịa gbapuo inyeberikwe m 10 bilion aga m atụpụrụ gị ọnụ ọ ka mma achọrọ m ịgwa onye m ga-agwọcha ngwa ọhịa ya arị ndụ achọghị m onye ga-enye m ego niile ọ nwere emechakwa ya nwụọ ọ ihe mere n'ile anya ndị dibịa onweghị onye dibịa na-enwe mọchụarị onwere onye dibịa ị n'ala Igbo kamgbe ndị dibịa Igbo ji na-agwọ ọrịa onwere onye dibịa nwere mọchụarị Mba, ihe a na emewu ha gwọọ gị garị ndụ galama ọ ndị dibịa bekee arụ ụlọ ọgwụ arụ mọchụarị onye ha na-agwọta onye ahụ nwụọ etinye na mọchụarị so ihe a ga-awụ vidiyo ga-adị lọng ịma ihe m na-ekwu ọrịa onye ọbụla o mere ya eme gị n'olu ya sị ya aza aza a ga-awa ya awa ma egbupụ nga eme nwaanyị na ara egbupụ ya ara dochie ya onye o mere ịghọtara ịghọtara ihe m na-achị ka ọ maka ama a na eze ịwụrụ nwaanyị ebe ọbụla bụla ịnọ aga m enye gị ọgwụ between ọnwa abụọ ị ga-enweta ọgwụ ịwụrụ nwoke aga m agwọ gị ịnọ na Biafran land ọ ga-erute gị aka but achọghịkwa mgbe ị gara jechaa o nwere meshin ha na-aba aba meshin ahụ ịbachaa ya iruo asị gị na ị ga-anwụ in two or three months ị ga-achọwa master prophet aga m gị ọnụ aga gị ego aga gị ọnụ the first stage the ten ị ga-eme first wụ jee check asị gị yes na ị nwere ọrịa ọrịa na-eme ihe ọrịa na ana agwọta agwọta ọrịa na-egbu nde buru ibu asị gị na ị nwere ya kpọọ m wetara m testị ahụ emere gị as an evidence bitin ọnwa abụọ na ọnwa atọ aga m agwọ gị ihe m onwe ekpere m ga-ekpere gị asịkwara na aga m ekpere gị ha alalabashakọ o nweghị arara bọchịgo m ga-ekpere gị aga m enye gị ihe ndị ị ga-aṅụ ihe mgbọrọgwụ ihe ndị chukwu domere n'ala anyị nye gị ya ga-aṅụ ga-agbake garị ndụ kelee chukwu ndị ewe kelere na ya dịrọ na mma ihe onye na-eme ya agazi ya gara ya bikọs ọ na-adị m mwute ile anya sị na onye arịa n'ọrịa for two three four five years na spend ya na ihe niile ọ nwere na ọ nwụọla ya bịa wụrụ ihe m nwere ike ịkwụ in two months the third month onye ahụ nwere onwe ya so contact ya m taa ka ngwa ọgọ ọrịa gị chukwu gozie ya dịrị gị na mma ndewo